ọ dị mma ụmụ igbo nọ na mba ụwa dị iche iche anyị na-ekele ụnụ a sịrị nke echi eze m ọ na-abụ anyị na-akọrọ ụnụ maka ọdịnala na uru ọ bara ụfọdụ ejiri okwute fọtisie ntị maka na asa anaghị isi mana tata anyị ga-agbara ụlọ aka ebe gwa ụlọ uru omenala bara ị na-afụ Tochukwu Tobel ọ bụwa ntorobịa yawa ga na-akọla anyị uru ya wafugoro n'ọdịnala maka na anyị jee na eziagụ na obi ya ị ga-afụkwa na onyonyo ihe o megasịrị na ka o si megide o wee luo oge ahụ o ji eme ya wee je ya ekele o jere jụọ ese akọchala ihe o kwesịrị ime o wee mesịa mee ya ọfụgbazi uru dị n'ọdịnala ka ọ fụsịsịrị uru dị n'ọdịnala o wee zorije ije wee jee n'obi ya na eziagụ n'obodo Enugu kpọmkwem amansi odo ya na dibịa kara aka bụ eso wee jee eje wee fụzie onye iche okenye wee mee ihe ka ekwesịrị ime mana e, e, abụ m Chizialụ ị na-ekiri kpakpando anyị na-akwalite ọdịnala n'ụzọ prichin uru ọdịnala bara ka anyị ga-akọrọ gị ugbu a ka ị e wee nụ ya ọ bụrụ na ebidobere mebe ya ị mara na ihe kọrọ gị ọ bụrụ na ị na-eso na-asa gị isi ma ọ bụ ụfọdụ a na-eje na mgbidi dibịa na-asakwa ha isi maka na ka ọ dị na mm, ndị asara isi ndị setara omenala eh, ka ọ dị na ndị ụfọdụ ezogbugo na omenala na-eji asa ndị mmadụ isi anyị na-akụziri unu ka gị onwe gị were ike iji aka gị wee zọpụta onwe gị mee ka ọ babara gị eh, eh, tochukwu kenegodi ndị Igbo mmụọ chi nne afọ m bụ Tobechukwu nwa Chibueze abụ onye ọkụ na ịtọ dị na ihu a na nsi odo n'ime ezi Eziagụ kpomkwem n'obodo Enugu anyị bụ ndị a na-akpọ igbubu n'ugwu ihe apa ugwu ibute ọha mmụọ Chineke kpọmite ka a na-akpọ <laughs> ọ dị mma onye anụnụ ya ọ bụghị sọsọ n'ọbụ ya ọ bụrụ na ị na-eso kpakpando tv ị mara na ọ bụ ofu onye n'ime anya n'ụlọ ọrụ kpakpando tv kemgbe na-eme na a na-akwalite ọdịnala ndị Igbo mana na mbido ka anyị ka anyị ka ọnụ ya bịara nke mbụ bụ anyị chọrọ ịkọwara ndị ụwa ugbu a uru gị onwe gị dịka nwa ntorobịa ritegoro n'ọdịnala na um, ihe mere na onyonyo anyị ga-egosi ha ugbu a na ka nke a ga-esi wee bido anyị kpasa ọgbụgba a asapụzie ntị unu wee fụzie ihe anyị na-ekwu unu ga na-afụkwa ya um, ka o si eme ya na anyị na-akọ wee na-aga nke mbụ na mbụ gwa anyị uru ritegoro n'ọdịnala na ka isi jee maka onyonyo anyị na-ekiri ugbu a ka nke a si bido maka na ụfọdụ na-eche na ihe anyị na-ekwu na akọsịa na ọ naghị enwe isi n'ọhụụ akụkọ mgbe ochie na ọ dịghị na ọ dịghị ile ma gwa ya ile dị n'omenala na uru gị ọgwụgwọ gị ritegoro ya gbaa aka ebe ka ụwa wee nọ ndị Igbo si na ọ na-abụ akpacha akpịrị ndị mmụọ ego dị ntị gbam ntị ndị mmụọ yele oye ndị mmụọ yele oye ihe nrite na omenala abụghị ihe m ga-akọchanwu tata nọọ one ma one ka a ga-akọ maka na ihe erere dị n'omenala erika nke megodiri ugbu a m ji wee ka unu soro m ka anyị jee na be nna m na obi nna m gọmgọm hmm. jee kelee nna m na ndị ichie na ihe ha meelụ m bụ na tupu nzọpụ ije ife ala nna m ọ ije nchọ hmm. ịzọpụ hmm. nje ịgụchara akwụkwọ agụchara m akwụkwọ wee tụrụ ugo ka o si dị na ala naijiria onye gụchaa akwụkwọ ọ na-eje efe ewere ofe opụta ofe afọ wee jee asị na ha na efe ala nna ha mana nke a bụ ihe ọ na-akọ ọ gụchara akwụkwọ o wee lụzie n'oge o kwesịrị ije were asambodo ya asịza na ọ ga fe ala nna nna ya mana ihe gba agbagwozi were ka o si dị ngwa na-akọkwa wee na ihe bịa were ka o si wee dị nakwa ife na nke a na-akpọ NYS service <laughs> service n'ọrụ e wee jee si na ihe nke agbagwojuru m anya mụ agbahọkwa ka m ga-esi wee mee ya njụ wes wee jee na ofu oke dibe a na-akpọ ọdọ ya bụ Chidebere Udenta na nke ya ka nje jee o wee gbalụ m afa si mụ na ihe m kwuru abụghịkwanụ ihe ọjọọ na ọ na-abụ ọkọkọwa mmadụ gbakwuru mmadụ ibi ya mana ọkọwa nkịta ma ọ bụ anụ ojebe otu isi mhm. ịghọtago na onye gbakwutere ya mụ nnọọ agbaalụ m afa gbasịa afa wee sị m na m ga-eje be nna m hmm. na m ga-eje ebe nna m maka na o tega aka ha bidola ene anya m atụ anya m na m ga-eje gwa ha na m anatago kwezie ha nkwa na ọ bụrụ na nje ebe a m ga-eje mekwazie ihe dị agha ihe dị agha na m ga-anatakwazia n'udo ya bụ ọ bụrụ na ọnọdụ mechie gaa ka m si wee tụọ anyị ya na m ga-abịakwa kelee ha ije gwa ije gwa ndị ichie na ọwụkwala ebe m na-aga ha mee ka ije n'udo ha mee ka m jee n'udo ihe gara gị sịrịrị welele lata n'udo hmm. ihe ga-asịrịrị welele hmm. na m ga-abịakwa bịa kene ha kedu ndị a ọ sị gị jekọsịrị ya na mbụ ọ sị na m ga-ejebe nna m nruo nkọsọrọ nna m ndị ichie nna m awụgo mhm. maka na a sị na ije n'obibi unu be nna m gọngọm maka na ife a na-eme ife abụkwa ife a na-eme n'elu ụwa bụkwa na mmekọrịta ndị dị ndụ na ndị nwụrụ maka na fọwa bụ ndị nọ n'ofe nke ọzọ bụzi ahịa iji e afụ ụzọ n'ofe nke ahụ ịghọtago m wee jee kweta nna m nkwa yọọ ya na ọ bụkwa na nje nata n'udo ifegazi ka nsi si wee chọọ na m ga-abịakwa kene jekwa n'ọgwụ nna m ọgwụ ụmụnna m mm-hmm. maka ụmụnna m nwere ọgwụ mm-hmm, mm-hmm. kwetakwazi ofu ngwa ahụ sịkwa na m ga-abịakwa kenekwe na ọ gazikwe jekwa na mmiri obodo m iyi na oke mmiri ya bụ mmiri pere mpe mana ọ na-akpa ike dị egwu ọ na-akpa ike dị egwu nje wee sịfa na ọ bụrụkwa na nje ofife a m na nke ọzọ ka m kwukwa na nke eme ka ebe ị na-aga ka ọ dịrị gị siri iwe ka ije fee ihe ala na nata n'udo ka a tinyekwa gị n'ebe masịrị gị n'ebe masịrị m ebe ife ga-anọ wee dịrị alụ eju ome oyi isi eju ome oyi m wee kunye njem jebe wee luo ọ dị ka a ga-asị na egwuregwu na egwuregwu ife bido na-adaba ife bido na-adaba ọ dị ka a ga-asị na a ga-eme na ama mme ọ na-adaba bifo ndị ama ihe na-eme ife wee chi gaa selele wele ife siere ndị ọzọ ike wee mesịa dịrị ya mma ife na-afịa alụ maka ndị ọzọ ọ na-abụ na-agwa ụfọdụ ndị ndị otu m ya bụ ndị mụ na faso wee jefee ala nna anyị na-ekwe ka ife si wee na-ekwe ka ife si wee dịrị m ma na-asị aa ah, ah, na ife nke a na-afịasị alụ otu a ka ezi ka o si wee gaa alụ m selele welele hmm. nsịkwa na akwa chukwu na-agwa ndị ichie ịghọtago sọ ya ka onye dozi ụzọ ya ụzọ dịrị ya mma ịghọtago ọ ya ka nsi wee gasịa sizi ahụ ka unu solu m ka anyị jekwa n'obi nna m ka m mezikwe nkwa nkwete ọ ya bụzi ife oyo ya ọ dị mma ife oyo ya ọ na-ekiri bụ nke iji gosi na tobechukwu wa bụ eze Eh, jere mee nkwa o kwere ndị ichie na obi nna ya tupu o jebe wee chọba ka ọ ga-esi wee dịrị na mma ugbu a ọ dịgoro ya na mma ah, ihe na-eme ndị ọdịnala mana ha na-apụta na-ekwusi ihe a na-erite na ya o mesịrị ihe a asị a jebute ijeri ijeri ego ee eh, maka na ndị dibịa ụfọdụ bụ ije na bi ha asị gị na ị ga-eje bute ibere ego buo efi mee nke ọzọ ma ya agbago unu ka unu ga-esi mara ndị na-anapụ unu mata nke bụ eziokwu nke a bụ na ọwụlọkwa ife ọkwa ọdọ si m weta okwe na anụ ya mụ jee kwee nkwa na nkwere na nkwa nakwa ife ga ewetala fa n'okwu agụgụkwa anyị na-abụ na-ekụziri unu ihe a ụfọdụ ndị a na-ede jegharị na-achọ ebe ije ofu dibịa ọ bụrụ na ọ kpọbere gị 10 million 1 million 5 million 500,000 700,000 isi na ọ naghị alụ ọ ka i wee fịa isi ya n'anya na akụzigolu iwu unu n'ọnụ ka na-ewere ihe nkiwa kwesịrị ije mee na obi nna unu ụfọdụ ajụgo nna ha gbanwechaa ma afọ nna ha Ada azaza agbụrụ ha ihe ewe na-esiri ha ike ka ife si wee dị na ala ugbu a hmm. ụfọdụ ndị igbo na-agba ọsọ n'obi nna ha ajụrụ onwe fa ife kpatalụ nna fa ji wee gụọ mmadụ ndị igbo ji agụ mmadụ obinna obinna ifu gị obinna bụkwazị obi nna obi bụ ebe nna si ebe obi ebe nna gị bi gọngọngọngọ obi ọkwa obi bụ ihe jide ebe ihe niile chekọtara ife niile na ndụ ndị igbo pụtakwa a na-asị ama echila anaba mmadụ ama echila mana ụfọdụ na-anọ ndụ gbubie agụrụ ha agụrụ ha echie afa ha ochie obi ha echie obi nna ha echie ọ bụrụ na obi nna gị chie ka ezekwanụ ife ịdị ndụ eme ya bụ na obi nne gị dị mkpa nke ukwuu obi nna gị dị mkpa nke ukwuu ime na na ime ya ikwu nna ọ na-agara gị sịrị were anyị wee na-ekwu na ka o mesịrị nke a maka na ọ bụrụ ndị a asara isi ejesikwa n'azụ mezi ihe a na-ekwu ya o mere ya ka ọ na-eme ya ugbu a chukwu okike aja igbo chi ndị nna nna ya ọkpọ ezi nna ya obi nna ya na ndị ichie enyego aka ka ọ na-efe ala nna ya o weta ọlụ ka o nwetara ọlụ ọrụ nke ọzọ ọ mụkwazịrị ihe wee na-abịa ọrụ wee na-abịara ya ihe wee dịbara ya na mma na ya bụ ihe a na-ekwu imezie ndụ gị ọfụma mee ka ihe ị kwesịrị ime ịfụ na uru dị n'ọdịnala anyị ga-ekiri ụmụ ihe a ka anyị fụgasị ka esi mee ka ọ kwụ ọdụ n'onwe ya eh, na onye ichie nna gị ochie ahụ eh. isi na ọ dị afọ iri na ole nke a ụzọ nke na ụmụnna m mm. onye kacha onye ji ọfụ ụmụnna m mm. ọ na-achụzi iteghete afọ iri iteghete ọ gafego afọ iri iteghete gịnị bụ afọ ya ife anyị na-akpụ ya mgbe anyị pere mpe bụ ọya ụmụaka ọya ụmụaka ọsị anyị kịta ọgbagote ọsị anyị kpọwazie ya ichie ife onye kwetara ichie ife onye kwetara mana ezigbo afọ ya bụ nke onye ejimụ nke onye ya bụ na ichie ahụ nọ n'oche na nwa ọkụkọ na-emegasị ihe ya kwesịrị ime bụ ya bụ ichie na obinna ya kachasị onye tọkasịrị ji ọfọ ugbu a mee ihe o kwesịrị ime ụfọdụ amaghị eji ọfọ unu ụfọdụ ndị jigazi ọfọ achafụza obi ụlọ wee na-echi ihe niile ndị unu anọ debere adịghịzi ile mana nke a dị ile nna m okwuchizi anya ọ wee ife nchi ikwu bifọ tupu agbanye atie oyoyo a nwoke a m na-agwa gị ji ọfọ ụmụnna m ife ọ na-adị mgbe anyị dị n'ụmụazị mbịa na-aghọta kịta ọ na-abụ mgbe ahụ anyị dị n'ụmụazị ọchị ikwu okwu ọ wee ka ezigbo ihe si wee mee etu a ọchị ikwu okwu ọ sị na ọ na-abụ chukwu na-eme ihe ọ dịka ọgọd na-eme <laughs> ya bụ okwu ọ tọrọ ọchị ọ tọrọ amụ mm. mana ọ okwu dị omimi na chukwu na ihe mm. ọ dị ka na-eme na ahụ asụsụ ndị ọcha asụsụ ndị ọ nke ndị ọcha na-eme ọ nke ndị ọcha anyị amara ọwụ chi anyị nwere chukwu maka na asị na ndị Igbo amara chukwu ọkwa mana afa m bụ Tobechukwu oh. ọ bụrụ na ya mara Chukwu nna ka onye na-eto e obodo ife aka Chukwu oh, oh. n'ife ọma ọ mere ọ bụrụ ndị Igbo na-abawa Chukwu nwa Chukwu nwa Chineke Chukwu ịbịa na ịbịa na ịbịa na be nna m nkịta ọ nwere ndị na-aza ndị ihe oh. ya bụ children of light ya bụ na ife a na-asị na ndị Igbo amalochukwu bụ asị asị maka na ọ bụ na onye okenye a na-asị na Chukwu na-eme ife ọ dịka God na-eme ife na ọ bụ na ọ na-anụ oyibo ọ ka ama na ofu Chukwu ahụ ọ na-ekwu ka a na-akpọkwazi God n'ọnụ bekee mhm. ịghọtago mhm. mana maka na ọ jeghị akwụkwọ akwụkwọ nke ndị ọcha wetara asaghị mm, na ndị asara isi ọ ma na ndị igbo wee chukwu ya bụ ọ pụtara na ezigbo ihe ọbụla ihe ọbụla na-eme bụ n'aka chukwu ka o si eme kpatara o asị na chukwu na-eme ihe ọ dịka ọgọdị na-eme ọ dị ma ọ bụ tochukwu nwachukwu wachiukwu chibueze afa nna m nna mụtalụ nna m bụ chibueze chibueze ya bụ chukwu bụ eze kachasị eze kachasị abụghị mmadụ na-anụbụ ya anyị ga uru ihe anyị na-akọ bụ uru a na erute n'ọdịnala na ka ị ga-esi mara nke bụ eziokwu ndị dibịa ga-agwa gị nke bụ eziokwu ka ị ghara ịdaba n'aka ndị ọjọọ ma ọ bụ ka ị ghara iji aka gị ke onwe gị agụ ka ị na-atọpụ onwe gị agụ ihe ụwa dịkwa mfe ndị nna nna anyị ha ndị ichie kụziela anyị ka anyị ga-eji wee soo fee fee nchu anyị ihe a na-adịrị anyị na mma ka anyị na enweta anwụrị na-enwe anwụrị. ihe a na-adị mma ị na-eme ihe ka ị kwesịrị debe aka gị ọcha ịfụ na ị ga na-erite uru ya bụ gịnwa na-ekiri anyị na mba ụwa dị iche iche ebe ọ bụla ị nọ na-ekiri anyị mara na ewu e, e, e, ihe ị kwesịrị imegasị n'aka gị na ije na be ndị nna nna na-ewegasị ezinụlọ ogbuna n'ala Igbo na gboo wu ihe dị ile na be ha ị ga-eje megasị jee jụọ esi ka ihe ahụ na-esiri gị ike dị nlo ka ihe ahụ ị na-achọ bụ nke ọma ka ị nweta ya ị na-eme ya ọ ga-adịrịrị gị na mma ya ejena buru ụmụ ihe ndị ọzọ e, asa gị isi ibutezi ibu ya ofu onye ya wa na-eri si na ha bụ pastọ prọfet ma ọ bụ nke ọzọ a na-anara gị nke a na-anara gị ego ma ọ bụ ije agwọkojuoro gị gwọkojuoro gị e, kere gị nke a kere gị nke ọzọ ịgwọ ọgwụ dịkwa iche na n'omenala ịgwọ ọgwụ dị iche ịgwọ ọgwụ n'ọnọdụ ka ijekwulu ndị ndị dọkịta oyibo ndị na-afụ mgbakọ na mgbọrọgwụ ndị na-afụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ ha bụka ọlụ gị nka maọbụ na ijekwule sayentist mhm. a na-akpọ sayentist n'olu oyibo alụ ọlụ gị lụọ ọlụ gị lụọ ọlụ gị nka ịghọtago ndị mgbọrọgwụ ewere mgbọrọgwụ mana ụbọchị ọzọ anyị ga na tie ndị mgbọrọgwụ na mkpa akwụkwọ bụkwa ndị gboo wepụ ka esi ama usoro nke ha mkpa akwụkwọ ha na-aghọta na mkpa akwụkwọ a ọrịa ọ bụrụ na ịbaji mmadụ ma ọ bụ na-ewe eji eme mmadụ na-ewe ka a ga-esi me ya nwaanyị dị ime na ọ chọọ ịmụ nwa na nwa na-afịarị ya arụ ewegwasị mkpa akwụ na mgbọrọgwụ ha magoro wee mee nchọpụta ya na enye ya nwaanyị ahụ ọmụọ nwa sịrịlị were ma nke na-anaghị atụ ime ọ tụrụ ime ma ọ bụ nwoke ọbụla ya na ekwuka mana ugbu a anyị ga-eji kiri ka tochukwu tobel ji yie ya ekene na obi nna ya wee mee ịmana ihe niile kwa na aja ụfọdụ a na atụ aja ụfọdụ eche na mm, wee chụọ aja dị mma wee kwee nkwa mee nkwa o kwere maka na o jere gwa ndị nna nna ya tupu ọzọpụ ije emechaa ihe ha mere ya wee dịrị ya mma o wee jee mee ihe o kwere na nkwa wee jee ya ekele ọ ya ka ị ga-ekiri ugbu a ọ bụ na kpakpando ka ị na-ekiri ya bụkwadoberụ ọdịnala ndị Igbo ebe ọ bụla ị nọ wee kiribezienụ ya ka o wee dịrị nwoke ma dịrị nwaanyị ma abụ m Chizzy Ani tobel too

eyi anyị bịara tata ịbịabịa kene chukwu ndị chịkwa na anyị amaghị chukwu ha ga-ahụrụ na anyị maara chukwu ebe ọ bụ na anyị wa bụ asịsị anyị bụ chukwu ndị nọke ndị ọcha ya ede akọbe ha bebịachi na anyị na owe anyị amaghị chukwu naanị ka anyị na-ekene hụ chukwu ọkụ ndị gboo dị eme aja nsuru ọkụ ekweghị ka ọ gara na agọrọ otu chukwu ọhụọ duba shi dubara ma eye ha si na nne anyị na nna anyị bụ chukwu izizi anyị hụrụ anya ya bụ na o nweghị onye ka abịa ha si na ya na chukwu na-emekọ na ya na nna ya na ya nna ya emekọ ha maka na na-ebido n'ụlọ wee mara ezi hmm? ọ ya bụ ihe anyị na-eme taa anyị bụ ndị ochie mgbere agba ochie anyị aka ha bụ agba ọhụụ ọ wata na-agọ nna nna anaghị agọ nwata pụtakwa hmm? n'ụzọ hmm. ee bịa rie ihe wetara ihe ihe eji na-eji ememme onye efere m nke ibe ya na-elekọta ego ọhịa ibe anyị na-akpata na ahụ ma anyị esiele edebeghị m abụmadụ ụgwọ ọgbọ ndị Mm-hmm. Is that pretty on the hill? Like, yeah, yeah. I can see it. Puta, mas eu não estou nem de ver que é mais. Não. Don't worry, come. Chocolate, Nili. Nili, ina ina Nili na ta. Ina na mana ma. Wana, wana, ana ngungu. Okay. Sasa aje ndio. ndị na-emesịkwa nke ọka

Mm-hmm. akwai ike ike ehe n'ebe ọ ka ọ na-egbu ihe ọnwa bụ emere a gaa n'ihu nsere ihe dị mmachi bụ ọ na-agara ebe onye ọmụbịa na ụmụ ya ahịa o wetara iche aja o weta mmanya o weta ọkụkọ weta ji Thank you. Deus, posso Deme. Oh yeah. ga-ere na ihe na ihe na okwere aka na were anyị onye na ekwu onye na ndị ọwa dị n'ala nke N'ishi kirikiri ndakoresha. Otirishira. Okay, ndo ntiri. Nga. Eh, gari hera ni he buna. Eh. Ah, gozi. Nkwena yabikoni. Mm. Ako gara bi hashi mi yare ya kama tufu. Eh, kana ko ne sa to sai te na. Ise. Ko be ko na na ayo dino do ni gugu. Eh? Eh, eh. eh. eh mtochukwu wetara mbaji n'ịtọ. Ọzọ ya abịakwa ya bụkwara ite na. anyị gwọkwa agwọ na iri nke a na ọzọkwa anyị egbuo biko na-ekwe egbene anyị ji wee bịa anyị chịkwa na ihe jọkwara enwere isi mmadụ e na-ewekwa isi egbene jewe arụ na anyị ndụ anyị ekerekwa na ịsatọ ịsa ite na